assalamu alaikum warahmatullahi wabarakatu udo na ngọzi nke chineke dịrị unu niile ndị niile na-ege anyị ntị n'oge ugbu a anyị siri unu daalụ na ụmụ igbo nke ọbụla onye ọbụla chiri ya zara anyị abịago ọzọ n'ihe gbasara ịtụgharị uche n'ebe okwu chineke bụ kuran dị n'ọwa anụwa ọwa dị nsọ ọwa ramadan ọwa eji ebu ọnụ ọwa nke eji efe chineke n'ebe ọ dị uju ọwa nke chineke wepụtara iji kụziri anyị ụzọ anyị kwesịrị iji bie ndụ anyị usoro anyị kwesịrị iji fee ya bụ chineke ọwa nke ihe ọma niile dị iche iche dị na ya ya kpatara o ji bụrụ ọwa nke ewepụtara iji na-atụgharị uche n'ebe okwu nke chineke bụ okwu nke ndụ nke na-enye mkpụrụ obi ndụ nke na-enye mmadụ usoro na ụzọ o kwesịrị iji na-ebi e, ndụ ya wee nata ngọzi na afọma nke chineke n'ebe o juru eju e, tata anyị ga-agụkwa n'ime Quran bụ akwụkwọ nsọ nke chineke wee kọwara unu anyị ga-esi na arabik bụ ebe si chineke asụsụ nke chineke ji wee zidata ya wee gụpụta kọwara unu na ọnụ igbo dịka o si dị mụnwa bụkwa nwanne unu nwoke onye nke na-edu unu na ịkọwapụta ịkọwapụta ihe nke agụpụtara na arabic ịkọwapụta n'ime igbo afọ m bụ isa fraịde okonkwo onye nke unu na-anụ onu ya kemgbe ramadan a bidoro nwanne anyị nwoke bụ onye ga-agụpụtara anyị na onu arab asụsụ okwu nke chineke ga-ekenekwa anyị ka anyị mara onye ọ bụ ndị igbo ndị be anyị ndị kwere ekwe n'ụzọ nke chineke ụzọ ala islam na ụmụ igbo niile e, na elu ụwa niile e, assalamu alaikum wa rahmatullahi wa barakatu udo na ngozi nke chineke duru unu niile afọ mbụ harun muhammad eze ka nke a mesịrị anyị n'oge gara aga n'ụbọchị one ma one gara aga anyị kọwara unu ihe gbasara isiokwu nke a na-akpọ sura nke fatiha isiokwu nke mkpughe isiokwu nke ọnụ ụzọ ọnụ ụzọ eji abata okwu nke chineke bụ isiokwu nke mbụ ewere na koran anyị kọwara unu eh, ihe niile pụtara na ya anyị ga-anụkwanụ isiokwu a ka a gụrụ ya na arabik tupu anyị agawazie n'isiokwu nke abụọ maka ndị nke na-anọghị oge anyị kọwara unu ihe gbasara suratul fatia naam أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد nlụrụhụm meeelikiowume dị ijiekenabudowa ijiykenestarihe

chineke kwuru n'akwụkwọ nsọ ya si otito dịrị chineke onye eh, dịwe n'ụwa na ụwa niile eh, n'afa chineke onye kacha afọma onye kacha ebere alhamdulillahi rabbil alamin bismillahi rahman rahim alhamdulillahi rabbil alamin rahman rahim onye kacha afọma onye kacha ebere malik yomidin n'eze nke ga-achị ụbọchị ikpe onye bụ onye wee ụbọchị ikpe iyyaka na'budu wa na stein n'ezie naanị gị wa na-enweghị onye ọzọ ka anyị na-efe ọ bụkwana naanị gị ka anyị na-ayọ ayịyọ n'aka gị ihidna siratan mustakim duzie anyị ezi ụzọ nke gị bụ nke kwụrụ ọtọ siratan ledina na amta alehim ụzọ nke ahụ nke ndị ahụ igosiri ngozi gị dakwasịrị n'uju ya so na-abụghị ụzọ nke ahụ nke ndị abụrụ ọnụ maọbụ ndị nke gaghịrị ụzọ amim tata anyị ga-ebido okwu nke chineke nke dị na isiokwu nke abụọ a na-akpọ suratu bakora suratu bakora na mbido bụ sura nke a na-akpọ isiokwu nke ehi ehi ehi nke igbo niile ma ehi bụ nke anụmanụ afọ anụmanụ nke onye ọbụla ma ewe ehi igbo were ehi awụsa were ehi dị iche iche obodo niile were ehi ewe ikpe ihe kpatara eji baa isiokwu nke a ehi maka na ewe akụkọ ehi dị n'ime nkụzi ahụ dị n'ime isiokwu a oge anyị ga-eru ebe ahụ ị ga-aghọta ihe kpatara eji baa isiokwu a ehi mana ihe ọ bụ bụ suratu bakọra bakọra bụ asụsụ ndị arab ihe ọ pụtara bụ ehi sura kacha too ogo isiokwu nke kacha too ogo n'ime Quran ọyawa kacha too ogo anyị ga-akọwatara unu nkụzi dị iche iche dị n'ime sura mana anyị ga-egogode ntị ka anyị nụ ihe Chineke na-agwa anyị n'isiokwu a naam bismillahir rahmanir rahim a flam veelikekitebụ lerụ ibefhihụdeirimotek chineke kacha enu dịwe n'ụwa niile. na-agwa anyị na isiokwu a wee na-asị dhalikal kitab nke a bụ akwụkwọ nsọ ahụ dhalikal kitab nke a bụ akwụkwọ dị ebube nke ihe niile bụ eziokwu dị n'ime ya nke ihe niile bụ ụzọ esi ebi ndụ dị ka oru nke chineke dị na ya zalikal okwu anụwa dịka na-asị kee ihe akwụkwọ ahụ chineke wee na-azazisi nke a bụ akwụkwọ ahụ ya bụ na ọ bụrụ na ị na-ajụ maka akwụkwọ ahụ nke kacha dị ire akwụkwọ nke a na-ewere akwụkwọ ọzọ dị n'elu ụwa ga-akarị ya na inyere mmadụ aka wee duzie ya ụzọ nke a bụ akwụkwọ ahụ zalikalikita bụ nke a bụ akwụkwọ ahụ nke a na-enweghị ihe mgbagwoju anya n'ime ya nke a bụ akwụkwọ ahụ laarọ ibafi na-enweghị ihe ọbụla bụ ihe mgbagwoju anya dị n'ime ya ya bụ na ihe ọ bụ na ọ bụ akwụkwọ nke kwụrụ ọtọ nke ga-akụziri gị nke ga-emepe gị anya nke ga-eduga gị n'ihe nke ị ga-eji fụ ihe bụ afọ afọma nke chineke na uju dhalika alkitab la raiba hudan ọ ya ọ bụ akwụkwọ ahụ bụ nduzi nke ndị kwere ekwe akwụkwọ ahụ bụ nduzi nke mutakin ajụjụ a wee bụrụ kee ndị bụ mutakin mutakin bụ ndị wee ihe a na-akpọ takuwa ndị uwe takuwa gịnị bụzi takuwa takuwa bụ iwe ụjọ chineke n'ime gị iwe ụjọ chineke n'ime gị dịka mmadụ ọtụtụ ihe na-eme n'ụwa tata bụ ihe na-emebicha ụwa anyị nọ n'ime ya bụ ihe na-egosi na ụjọ chineke adịghị ndị mmadụ n'ime oge ọbụla a na-atụ ụjọ chineke ọ na-apụta n'obodo afụ na n'ezie obodo a bụ obodo a na-atụ ụjọ chineke so ụjọ chineke bụ ihe kachasị abịa na nkụzi nke islam ụjọ chineke were mbarakata na abụọ nke izizi bụ na ụjọ chineke ga-eme gị na-eme sọsọ ihe chineke chọrọ ụjọ chineke bụ ime ihe ọbụla chineke nyere iwu ka emee oge ọbụla ifuru onye na-eme ihe ọbụla chineke nyere iwu ka o mee ihe ọpụta bụ na ụjọ chineke dị ya n'ime ọzọkwa bụ na onye ahụ bụ onye wee ụjọ nke chineke n'ime ya ga-agba mbọ gbapụrụ ọsọ n'ebe ihe ọbụla bụ ihe chineke sịrị ka a ghara ime dị chineke si gaa eme na ihe a na ọ bụ njọ ị ga-afụ onye nwe ụjọ chineke ọ ga-agba ọsọ n'ebe ihe ahụ dị ọma mmetụ aka na ya igbu mmadụ ịgba asịrị ịnara mmadụ ihe o were izu oshi ihe a niile dị iche iche bụ ihe ajọ ihe chineke achọghịkwa ka mmadụ mekwasị mmadụ ibe ya ihe a niile so mmadụ ịgbara ihe a ọsọ na-egosi ụjọ chineke dhalika alkitab la fi mutakin so onye ọbụla bụ onye mezuru ihe a bụ mutakin o so na mutakin a sị na akwụkwọ nke anụwa bụ akwụkwọ nke na-eduzi ndị mutakin ụzọ ndị nke ahụ nwere ụjọ chineke n'ime ha ha maka ọ ga-eduzi ụzọ ihe ọ pụtara bụ na tupu ịnata ngọzi chineke tupu ịnata nduzi nke chineke ị kwesịrị ịbụ onye wu ụjọ chineke n'ime gị nduzi ahụ kwesịrị itinye gị ụjọ chineke n'ime onye ọbụla na-ekpe islam ga-enwerịrị ụjọ nke chineke n'ime ya o nweghị ya ihe na islam ya ezuru ezu hudan mutakin nam

n'ime ha o wee sị aledina na bilgoib ha bụ ndị kwere n'ihe nke anya na-afụrọ ndị ji obi ha wee nabata nkụzi nke ha na-afụrọ ọtụtụ oge ka ndị mmadụ na-esi ọnwụ na ọ bụ sọsọ ihe ha ji anya ha wee fụ ka a ga-ekwe na ya ma chefuo na chineke na-ejiri anya afụ ya ma ọlị chineke bụ onye ebube onye nke anya mmadụ na-enwere ike ịfụ n'elu ụwa onye ọbụla jụrụ na ya ma nkwe n'ihe anya na-afụrọ oge o gosi bụ na ọma nkwe na chineke chineke na-akọwara anyị na ndị ahụ bụ mutakin alidina yuminuna bilogoib ndị nke na-ekwe n'ihe nke ha na-afụbeghị anya mana ha ma na ọ dị dịka ụbọchị ikpe ụbọchị ikpe ewere onye fụgoro ụbọchị ikpe maka ụbọchị ikpe abịabeghị mana onye ọbụla kwere ekwe na islam ga-ekwe n'ụbọchị ikpe ụbọchị ikpe bụ goib ya bụ nke anya na afro muhammad sallallahu alaihi bịara ụwa n'ezie mana ọ nọchago wee nwụọ adam bịara ụwa n'ezie mana ọ nọchago wee nwụọ ebraham bịara ụwa n'ezie ndị a niile bụ ndị ozi nke chineke ha ncha niile bịara ụwa wee nọchaa wee wụọ wee rapụ nkụzi nke ha nkụzi ahụ bụ ee ihe nke a na-ejighị anya afụ n'ụbọchị nke taata ejighị anya wee na-afụ ya mana anyị bụ ndị muslim kwere na ndị a niile kwekwa na ozi nke ha ji wee bịa n'ụwa kwe na nkụzi nke ha bịara chineke na-eto ndị ahụ wenas n'ọha bụ mutakin aledina yuminuna bilogoib ndị nke na-ekwe ndị nke kwere ekwe n'ihe nke na-ajị anya wee na-afụ ihe nke ọ bụ sọsọ anya nke ime obi bụ ihe na-afụ goib nke na-apụtaghị ihe ha kwere n'ihe na-apụtaghị ihe mana ọ bụ eziokwu ha na-ekpezukwa ekpere ha ndị nke na-ekpezu ekpere dịka o si kwesị rasulullah sallallahu alaihi wasallam onye ozi nke chineke bụ muhammad ka udo na ngozi chineke dịrị ya kwuru si na onye ọbụla bụ onye muslim ihe nke gosiri ihe dị iche na onye muslim na onye na-abụghị onye muslim bụ ekpere ya bụ na onye ọbụla hapụrụ ikpe ekpere ahapụgo al islam ya gosi na ọ bụrụ na ị na-ekwu maka ndị ndị na-atụ ụjọ nke chineke bụ ndị nke asị akpọrọ mụtakin ihe na-abọdị bụ ihe akpọrọ ha afọ ebe a ofu bụ ihe gbasara okwukwe nke ọzọ bụ ihe gbasara ofufe okwukwe na ofufe okwukwe bụ yuminuna bilghaib ya nọchitere okwukwe dị iche iche ewe okwukwe dị iche iche na islam okwukwe bụ ihe dịka mbarakata okwukwe nke islam dị uju ọ dị ọtụtụ e wee wepụta ofu a yuminuna bilghaib dịka nke ga-anọchite anya okwukwe niile dị n'ime islam anyị nwere okwukwe na chineke anyị nwere okwukwe na ndị ozi chineke niile anyị nwere okwukwe na akwụkwọ nke akwụkwọ nsọ nke chineke wepụtara anyị nwere okwukwe na ihe gbasara ụbọchị ikpe anyị nwere okwukwe na ike nke chineke o ji eme ihe ọbụla ọ chọrọ ime nke na-eme ka ihe ọma na ihe ọjọọ wee dakwasị mmadụ o kere eke ihe a niile bụ okwukwe dị iche iche warusuli ndị ozi chineke niile anyị kwere ekwe ya bụ na iman bilgoib bụ ofu ewepụtara iji nọchite anya okwukwe a niile usoro okwukwe a niile dị iche iche wee wepụtakwa ekpere iji nọchite anya ofufe a na-efe chineke n'ụzọ dị iche iche a na-efe chineke na ikpe ekpere a na-efe chineke na ibu ọnụ a na-efe chineke site n'iye oyiyi afọ efu nke a na-akpọ zakat a na-efekwa chineke site na ịga njem nsọ n'ala maka nke a na-akpọ hajj a na-efe chineke site n'inyere mmadụ ibe gị aka ọtụtụ ụzọ dị iche iche a na-efe chineke site n'ikwu eziokwu mana ewepụtara ekpere dịka nke ga-anọchi anya ya bụ na onye bụ mụtakin ga-ezu ezu n'ime okwukwe ma zukwa ezu n'ime ezi ọrụ aledina yuminuna bilgoib wayuqimuna solat wa ha bụ ndị nke kwere n'ihe nke anyị ya wee fụ wee na-ekpezu ekpere dịka o si kwesị ma sikwa n'ihe nke ahụ enyere ha wee na-enye oyiye afọ efu inyere ndị mmadụ aka mara razaqnahum ihe nke anyị bụ chineke na-asị ihe nke ya wabụ chineke yegoro ha ka ha ga-esi n'ime ya wee yie oyiye oyiye afọ efu naam

ndị bụ mụtakin so akụkọ a niile bụ akụkọ a na-akọka anyịwa bụ ndị kwere ekwe wee mata ndị ahụ bụ ndị bụ mụtakin ndị bụ mụtakin aledina yuminuna bilgaib dịka esi kwuo n'oge izizi na solat na-ekpezu ekpere wamimma razaknahum yunfikun waledina yuminuna bima ilek ha bụ ndị nke kwere n'ihe nke ezidetara gị bụ muhammad ka udo na ngozi chineke dịrị ya chineke na-agwa ya okwu sị ndị bụ mụtakin bụ ndị nke ahụ kwere n'ihe nke anyị zidatara gị ihe nke mụwa bụ chineke zidatara gị bụ alislam onye ọbụla kwere na ya kwezuo abụ mụtakin so na mụtakin alladhina yu'minuna bima unzila ilayka wa unzila min qablik ndị ahụ bụ ndị nke kwere ekwe n'ihe nke ezitetere gị wee kwekwa n'ihe nke ezitetara bi tupu gị wa oge ọbụla ka anyị na-agwa unu na onye muslim bụ onye na-ezuru ezu berusọsọ ma o kwere na ndị ozi chineke niile nke a bụ ihe ndị muslim ji karịa ndị ọzọ anyị ekweghị sọsọ maka muhammad anyị kwere maka ndị niile bụ ndị ozi ike chineke bido na mbụ ya wee ruo na nke ikpetamazụ ikwere na ofu hapụ ndị ọzọ ịma na okwukwe ga ezughi ezu ọ bụkwa nna okwukwe ga ezughi ezu ịbụrụ onye muslim ha ncha niile ga-ezu n'uju ya tupu islam gị ezu ezu tupu ị bụrụ muslim nke eziokwu okwu anụnwa bụ okwu nke chineke dị na quran bụ nke na-egosi anyị ihe ahụ niile anyị na-adị na-agwa unu na ndị muslim kwere na adam bụ nna nke mmadụ niile ha kwere na abraham ha kwere na noa ha kwere na ishmael ha kwere na jeremaya ha kwere na isaya ha kwere na elisha ha kwere na ndị ozi niile bụ ndị ozi ha kwere na jizọs nke ọ ọbụla ikwere hapụ ọzọ ịma na nke niile iji dara n'aja ya bụ na yuminu na bima unzila ilek wama unzila min qablik giwa dịka onye ozi ikpeta maazị ihe niile bụ nke yawa bụ chineke zideta tupu nke giwa ha bụ ndị kwere ekwe na ya wabil akhiratuhum yuqinun wee ha bụkwa ndị nke o doro anya ọfụma gbasara ihe nke ikpeta ụbọchị nke ikpetamazụ enwere ihe mgbagwoju anya dị na ya dị ka larọ ibafi nke anyị gwugoro agụ n'oge gara aga laarọ ibefih min na mgbagwoju anya adịrọ na ya yukinin min pụtara yakin ndị nwere yakin yakin pụtara na o doro ha anya ọfụma ọfụma enwere ihe ọbụla bụ ihe gbagwojuru anya na ya ya bụ na ndị kwere ekwe bụ ndị mụtakin bụ ndị nke ụbọchị ikpete doro anya enwere ihe mgbagwoju anya gbasara ụbọchị ikpete ka ihe kpatara o ji doo ha anya ihe o doo ndị mụtaki na anya bụ na chineke kọwara ihe niile gbasara ụbọchị ikpeazụ bụ ụbọchị ikpe ihe ọbụla bido na mbido nke mbido ya wee ruo na nke ikpetemazụ ụbọchị ikpeazụ ga-abịa ma ọ bụrụ na ihe niile ekere eke n'ụwa ebibie a ga-egbu opi ike opi ike ahụ enwe mmụọ ọma nke ọrụ ya bụ sọsọ igbu opi ike nke chineke opi ike ahụ daa ihe niile bụ ihe dị ndụ ka dị ndụ n'ụwa oge ahụ ha ncha niile ga-ebibi emechakwa a ga-egbu opi ike ọzọ opi ike nke abụọ bụ nke ihe niile bụ ihe ekegoro eke n'ụwa pụtagoro dị ndụ n'elu ụwa nke a ga nri bụ mmadụ bụ mmụọ ha ncha ga-ebili ebilicha ikpe ebido ụbọchị ya ka a na-akpọ ụbọchị ikpe ọtụtụ ihe dị iche iche ga-eme ụbọchị ikpe ahụ ọtụtụ ihe dị iche iche ga-eme tupu ikpe na owu ya ebido ndị ndị nke ga-anọ n'aka nri na ndị nke ga-anọ n'aka ekpe ihe a niile bụ ihe nke onye ozi nke chineke kọwara anyị dokwa anyị anya anyị wee kwesie ike na ya ya bụ ndị bụ mụtakin ndị ọbụla kwenyesiri ike n'ihe a o wee na-edu ha na ndụ ha maka na onye ma na-ewe ụbọchị ikpe ọma mmegide mmadụ ibe ya ọma mmegidekwana mkpụrụ obi ya ọma mmegide chineke bụ chi onye kere ya ọ ga-anọ n'ihu ya wee kpee ikpe ya kpatara na ụbọchị ikpe kwesịrị ịbụ ụbọchị doro onye ọbụla bụ chineke anya ụbọchị ikpe bụ ụbọchị kwesịrị ido kwesịrị ido onye ọbụla bụ onye kwere na chineke anya ihe kpatara ihe niile na-eme n'ụwa tata na-eme bụ na ndị mmadụ echefugo na-ewe ụbọchị ikpe onye ọbụla nọ n'ọnọdụ nke ọ nọ na ya ọ na-eme ndị ọzọ ka ọ bụrụ mmadụ ndị mmadụ bụzi ọnụ ka eji ekwu na ya kwere ekwe n'oge ochie ijiri ọnụ ekwu na ịbụ onye kwere ekwe omume gị ka eji ama onye ọbụla na-echeta ụbọchị ikpe ndị muslim geenụ ntị anyị kwesịrị ibu n'obi na omume anyị ga-egosi na anyị na-echeta ụbọchị ikpe yawa ka chineke ji kpọọ anyị wabila akhirat hum yukinun n'ezie n'ụbọchị ikpe bụ nke doro ha anya ọfụma na-enweghị mgbagwoju anya ọbụla dị na ya hawa bụ mutakin unu na-anyị n'afọ na ihe a niile bụ ọnụokwu okwu anụ isiokwu nke chineke na-akọrọ anyị bụ ijikọtara anyị mbụ dị mutakin ajụjụ anyị ga-ajụ n'ikpete mazụ tupu anyị emechie bụ ka ihe kpatara chineke ji wee jiri oge anụa ọtụtụ oge a wee na-akọwara anyị ihe gbasara mutakin ọ bụzi ka mutakin si dị mkpa mutakin dị mkpa rie nne na ndụ onye kwere ekwe chineke gwara anyị anyị awụkwana bere sọsọ ma aha anyị na ndị bụ mutakin ndị nke na-atụ ụjọ nke chineke chineke ọ ya kpatara chineke ji wee jiri nwayọọ wee kọwadoro anyị ala ihe bụ mutakin ụmụnne anyị oge abụrụzie eyi anyị ya kpatara anyị ga-eji jiri ohere a wee kọwara unu otu unu ga-esi weta anyị oge ọbụla unu chọrọ iweta anyị

61407 enwere ajụjụ ọbụla ma ntụgharị uche ka ị chọrọ ka anyị tụgharịa anyị na gị tụgharịa ma ọ ịchọkwa na ịmata ihe dị iche iche gbasara islam bụ nke anyị na-enweghị ike ịkọwacha ha ncha n'ebe a biko gbaa mbọ ka ị kpọọ anyị anyị ga-aza gị oku wee kọwatara gị ọfụma dịka chineke si mee ka anyị mara nwanne anyị nwoke bụ harun eze bụ onye nke na-agụ agụrụ anyị n'onu dị ụtọ onu nke ndị mmụọma chineke ji agụ koran igwe bụ onu nke chineke ga-eji bunite ya ụbọchị ikpe wee gọzie ya n'ebe ọ dị ukwuu ga-ekene ụmụnne ya bụ ndị igbo tupu anyị emechie ndị be anyị n'udo dịrị unu anayọ chineke ka ọ nabata ọrụ ọma niile anyị na-arụ ka onye anyị nnabata n'ime ndị nke ga-abanye alaeze nke ahụ chineke n'ụbọchị ikpe assalamu alaikum warahmatullahi wabarakatuh